AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye Chineke gọziri ihe gara gị nke ọma n'ụbọchị nke taa ana m ekele gị na-asị ka mara nke onye nwe m nọnyere gị anyị abịala n'ihe omume anyị nke taa na ikwu okwu nke ahụike cheta na anyị ka na-akparị ụka ihe gbasara akwara ndị dị anyị n'ahụ ma azụ anyị ma n'isi anyị nke a na-akpọ naval sistem otu ihe m na-aghaghị ịrụtụ aka na mkpụrụ osisi a nke anyị na-elefe anya ụmụaka na-akpọ frut maọbụ a na-akpọ almond bụ na cheta na mineral a na-akpọ kalshọm eziokwu dị ukwuu n'ime mkpụrụ osisi ya. ọ bụ ezie na mmiri anaghị ehi na-aṅụ vụkwa kalshọm kama otu ị na-esi aṅụ mmiri ara ehi abụghị otu ị na-esi ata mkpụrụ osisi a otu ọ bụla o si mkpụrụ osisi a oke tatara ya ga-enye gị mineral a na-akpọ calcium karịa mmiri ara ehi nke ị na-aṅụ ọ bụ naanị nke ahụ ụmụ mineral ndị a dum anyị na-akpọ aha dị n'ime almond a o nweghị nke karịrị ibe ya ha dị ka ihe a tụrụ atụ ihe anyị na ekwokwu ya bụ iweta otu mkpụrụ almọnd ọ bụrụ na calcium nọ n'ime ya bụ otu ngaji ị ga-enweta phosphorus otu ngaji ị ga-enweta magnesium otu ngaji ihe ndị a dum n'ọbara nke ha dum nọ n'ime ọbara bụ ihe dị ka ihe atụrụ atụ ya mee ka ha na ọbara wee gbakọọ nke ọma wee nwee ike na-arụ ọrụ dị ka o si kwesị ihe a na-eme ka anyị mata bụ mgbe ihe ndị a bụ ihe zuru oke n'ọbara ọ dịghị nke ka ibe ya ha na ọbara ewee makọọ ọ na-eme ka ahụ anyị nweta enyemaka niile nke ọ chọrọ site na mkpụrụ osisi a nke anyị na-ata dịka anyị na-ekwu okwu ya ụdị fosforọs a na-enweta na ihe a abụghị ụdị nke a na-enweta site n'anụ n'ihi na nke anyị na-enweta n'anụ bụ ihe na-eripịa ọkpụkpụ anyị kama ọ ga-ime ka ọkpụkpụ anyị sie ike o nwee ihe ndị ọzọ dị n'ime mkpụrụ osisi a mbụ ụmụ mineral ndị a ekwesịrị ka anyị nweta ahụ anyị chọrọ zinc almond nwere zinc ebe o zuru oke nwee kọpa ebe o zuru oke nwee magnes ebe o zuru oke ihe ndị a niile bụ ihe ndị na-alụ ka ọlụ onwe nke na-agbakarị ibe ya esi ka mme nka ha dị ka ihe ahaziri ahazi ha na-alụ ka ọlụ iweta akwara niile dị anyị n'ahụ n'otu mgbe ị na-enweta ihe ndị a n'ime ahụ gị site na almond a ọ ga-eme ka ihe ọ bụla iriri bụrụ ihe a na-agbari ngwa ngwa mgbe ihe ndị a dum gbarịrị ị ga-abụ onye ga na-enwe nrịrị a nke a na-akpọ stres otu ihe maọbụ ihe ọzọ ị ga-anọ na mwute mgbe ọbụla bụrụ onye obi ya dara n'ala ị gaghị enwe ike ọgwụgwụ n'ihi na ihe ndị a dum kalshọm a magnesium potassium ayọn bụ ihe ndị na-eme ka akụkụ ahụ anyị ahụ nke na-eme ka anyị bụrụ ndị na-emegharị ahụ dịka a na-akpọ ya mọzụl n'olu bekee bụrụ ihe na-agaghị enweta onwe ya na nsogbu nke ga-eme ya ka o bido kpawa agwa anyị ga-eji wee sị na ahụ adịghị anyị ma ọ bụ anyị na-enwe otu nsogbu maọbụ nke ọzọ n'ebe ahụ anyị ọ ga-eme ka akwara ndị a niile bụrụ ihe dabara adaba bụrụ ihe na-alụ ọlụ were ọbara na-aga ebe o kwesịrị ịga ọ bụrụ na anyị enwee nsogbu na akwara ndị a dum dị n'ahụ mara na anyị anaghị eme ihe anyị kwesịrị ime achọrọ m ime ka o doo anyị anya n'oge dị ugbu a sị na onye ọ bụla nke na-ata mkpụrụ almọnd a akwara ya ga-esi ike mgbe dum nwa ọzụlụ ya ga-abụkwa ihe n'ọchịm ọ gaghị enwe nsogbu nke ike ọgwụgwụ ọ gaghị abụ onye egbudara echiche ya n'ala ma ọ bụ onye na-echegbu onwe ya mgbe ọbụla onye ọbụla nke na-eme ihe a na-akpọ ịgba ọsọ ndị a na-agba ọsọ bụ ndị na-eme ịgba ọsọ ime ihe ndị dị ike n'ọnọdụ nke exercise ọ bụrụ na ha na-ata almonds na-enweta ya na dịka ihe oriri ọ ga-eme ka ha bụrụ ndị ga na-agbasi ike mgbe ọbụla ma nwee ahụike nke kwesịrị ekwesị ọ bụ ezie na mkpụrụ osisi a na-akpọ almond bụ nke nwere mmanụ nke na-esi n'ime ya pụta nke dị ukwuu ma otu ihe dị iche n'ime ya bụ na ụdị mmanụ nke na-apụta n'ime almond a abụghị nke na-egbuda ikike anyị ọ bụkwa otu a ka ọ dị na mkpụrụ osisi a nke a na-akpọ walnut n'ihi na mineral a na-akpọ fat acid bụ nke a na-enweta ebe a bụ nke zuru oke n'ihi na ị ga-enwetakwa vitamin E dịka anyị na-ekwu chetakwa na vitamin E anyị sị na ọ bụ ụdị mineralụ nke a na-eme ka oxygen nke na-adị anyị n'ahụ ghara ịlalụsi ọbụna ihe ndị a na-eme ka anyị dị ike ihe a na-akpọ cells n'ime ahụ anyị kedu maka onye na-enwe nsogbu nke obi ịma na mgbe ọbụla obi gị na-eti kpum kpum kpum obi gị na-akụ kpumkpum ọ chọrọ kalshọm ọkwanụ kalshọm na-eme ya ka ọ na-akụ kpumkpum n'ihi ya obi gị chọrọ kalshọm ma ọ bụrụ na ị chọrọ ka obi gị nọọ na ahụ udo mgbe ọbụla jisi na-ata mkpụrụ mkpụrụ almọnd a ọ ga-eme ka akwara gị niile bụrụ ihe na-alụ ọlụ dị ka o kwesịrị cheta na mkpụrụ osisi anyị na-ekwu ya nwere vitamin e ịma na vitamin e bụ vitamin nke na-enyere obi anyị aka na-achụpụ nrịrịa niile nke dị n'obi ọ bụrụ na ị na-enwe obi mgbu ekwela ka vitamin e na-akọ gị ekwela ka mkpụrụ almond na-akọ gị jisi taa ya ị ga-enweta ihe inye aka ọ bụla nke chọrọ nke gbasara akwara gị matakwa na ahụ gị niile dịka mmadụ na ọ dị ọkpụkpụ jikọtara ahụ gị niile ewepụ anụ ahụ gị gị nweta ọkpụkpụ gị niile otu isi dị otu o si na-awagasị na-arụ ọrụ a na-eme ka anyị mata na almọnd a ma ọ bụ mkpụrụ almọnd anyị na-ata nwere ihe dum dị n'ime ya nke kwesịrị ime ka ọkpụkpụ anyị site n'isi ruo n'ụkwụ anyị bụrụ ihe na-anọ n'ozuzu oke mgbe ọbụla ọ bụ naanị nka o nwere kalshọm a ma na-eme nwee ikike nke ime ka kalshọm a bụrụ ihe nọtara n'ahụ anyị na-agaghị eji ike ịpụ n'ahụ anyị ma marakwa na ihe ndị ha ndị dị ka anụ dịka anyị na-ekwuola ya bụ ihe na-eme ka ogo nke kalshọm dị n'ahụ anyị bụrụ ihe lọrọ ala nke ukwuu ọ na-eme ka mgbe ọbụla ị na-ata anụ ebe ọ dị ukwuu ọ ga-eme ka ị na-anyụpụsị kalshọm a ndị ga-eme ka ọkpụkpụ gị gbasi ike site na mamịrị gị ọ bụ ihe ndị a mere anyị ga-eji were kalshọm a dị ka ihe anyị kwesịrị ị na-eri mgbe ọbụla ọ ga-eme ka ọkpụkpụ anyị ghara iripịasị eripịasị kama ya eme ka ha bụrụ ihe siri ike ọ bụrụ na ị na-arịa ọrịa mamịrị biko taa mkpụrụ almọnd a o nwere ụdị protein ọ ga-ewepụta n'ime gị ga-enye aka mee ka nrịrịa nke ọrịa mamịrị gị bụrụ ihe nọ na mgbada mgbe ọbụla ọ bụkwara na nwaanyị dị ime ma ọ nwaanyị na-enye nwa ara biko taa mkpụrụ osisi a n'ihi na ị ga-enweta ihe ndị si n'ime almọnd a ga-eme ka nwatakịrị nke nọ n'afọ bụrụ nke ga-eto ma ọ bụ nke ga-anọzi n'ụzọ o kwesịrị ma gbagaa agbaga n'ihi nke a nwaanyị ọbụla dị ime taa mkpụrụ almọnd ọ ga-enyere gị aka ọ ga-eme ka mmiri anaghị na-agbapụta mgbe ịmụchara nwa nwatakịrị ewee nweta ihe o kwesịrị iji dị ndụ n'ahụ nne ya gị onye na-ege ntị biko ka anyị were ihe ndị a kpọrọ ihe ọ gachi inyere anyị aka na ndụ ndewo ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma na ndụmọdụ nke ahụike nke ga-enyere anyị aka ka anyị bie ndụ dị mma n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m anyị ga-ewetara gị abụ dị ụtọ ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu gị gaa abụ ọma ka anyị chekwutara gị na nwere ike ige ozizi nke taa na AWR.org chekụta itinye asụsụ Igbo AWR.org gị tinye asụsụ Igbo gị abụọ ọ ga-agbanwe ndụ gị ọkpụkpọ Thank you. Seventh Day Adventist Church Choir ụmụaka ya unu emela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu ume n'ihe ọbụla nke unu tinyere aka amen ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ntọala nke eziokwu bụ isiokwu anyị n'ụbọchị nke taa gịnị ka o ji dị mkpa anyị mụta ntọala nke eziokwu ọ dị mkpa n'ihi na ihe mmadụ ji ama ego na-ezighị ezi mgbe ịmata nke mba ezigbo ya ịmata eziokwu maọbụ ịmata okwu ụgha bụ site na mmadụ ịma eziokwu ọ dụbakwa na uru na ị ga-amata eziokwu site na ntọala ya jizọs kwuru ka asị n'oge ikpeazụ la ndị amụma ụgha ga-eba n'obodo iduhie ọtụtụ mmadụ ka mbụ ihe mmere anyị ji amụ ntọala nke eziokwu n'ụbọchị taa ka anyị kpeele onye nwaanyị mma mma dịrị gị Jehova nke osi niile nke ndị agha anyị abịala ọzọ ịnụ okwu gị taa ntọala nke eziokwu meghee akpa uche anyị ka anyị ghọta ziekwa anyị ka anyị mara ụzọ nke mba eziokwu n'aha Jizọs kpọmkwem ntọala nke eziokwu bara uru ka mmadụ ọbụla mmata nke mba eziokwu makwanụ mgbe ị na-anụ eziokwu mara mgbe ị na-anụ okwu ụgha dịka anyị na-ekwukwa ya ị ga-ahụ na ọtụtụ ndị ozizi nọ n'ime ụwa taa ọtụtụ nzukọ nọ n'ime ụwa taa ama nke mba eziokwu ama nke mba okwu ụgha ọ bụ eziokwu na ihe ndị ya dị ma nwa chineke nwere mmụọ chineke aha ịmata ka mba eziokwu na ụgha n'ime ọtụtụ ihe a jụrụnụ soro m tụlee n'akwụkwọ matiu n'isi asaa amaokwu nke iri abụọ na asatọ na amaokwu nke iri abụọ na itoolu ihe anyị na-eto oche n'ebe a mbụ ịmata okwu ụgha na eziokwu akwụkwọ matu isi asaa amaokwu iri abụọ na asatọ na iri abụọ na itoolu otu a ka ọ sịrị o ruo mgbe jizọs kwụsịrị okwu ndị ya ibubo ozizi ya nwụrụ igwe mmadụ niile na-arụ n'ihi na ọ na-ezi ha ihe dịka o nwere ike ọ bụghịkwa dịka ndị ode akwụkwọ ha hụrụ otu ụdị okwu ndị ya si dị eziokwu na-agba dịka ọnwa eziokwu na-ada tim. eziokwu na-apụta ihe ọ bụ otu jizọs kwuo okwu ya ndị agba amasị mgbe o zisịrị ozizi ya mgbe o kwụsịrị okwukwu ibubo oyi e wee maa ama dị niile ngere okwu ha ntị n'ihi na okwu ya dị iche dị ka ndị nkụzi ha ndị ode akwụkwọ ha eziokwu aba nọ iche okwu ụgha anọ iche ngwa ngwa ị nụrụ eziokwu ọ bụrụ na ọdụ okwu na ịnụọla nke mbụ n'ọnụ mmadụ bụ anụ ọrụ okwu ọzọ n'ọnụ onye ọzọ ị ga-enwe ike ịchọpụta kemgbe eziokwu na okwu ụgha ngwa ngwa eziokwu owu pụtara ị ga-ahụ ka akpata oyi ga-ese maa na ha ga si ei ihe onye ya gwara m na abụ mbido okwu ụgha ya ee na ihe abụ asị eziokwu na-anọrọ onwe ya ọ bụ ezi ya na ọtụtụ mmadụ na-ekwu na-ezi na-agụ akwụkwọ nsọ na-egbuli elu na-awụ n'ala na ha ji eziokwu ma eziokwu nọkwa nga ọ nọsị ledị m wo abụdị m eziokwu ledị nga nọ abụdị m oziokwu ma okwu ụgha na-alọ n'ike okwu ụgha na-eji ike anya na-aga okwu ụgha na-eji ikike niile dị ya n'ahụ n'ọnọdụ ka o kpu udo eziokwu ma eziokwu nọkwa nga a na-asị ledị nga m nọwo abịrị m eziokwu ledị nga nọ lee kemgbe ụwa tutu jizọs abịa ndị ozizi na ndị amamihe na ndị ode akwụkwọ nọ na-ezi ndị ejughị ihe ha na-echesi a ka bụ eziokwu ma oge nke jizọs ruru ya abịa okwu olelelo nke o kwuru ibubo mana ndị gere ya ntị ha sị a onye a na-ekwu ka a ga-asị na o nwere ikike dị iche ee eziokwu nwere ikike dị iche ka ikike dị iche o nwere na o si na chineke bịa ka abụ ihe anyị gụrụ akwụkwọ Jọn n'isi iri na asaa na amaokwu nke iri na asaa ebe Jizọs nsị Chineke gwere eziokwu gị doo ha nsọ n'ihi na okwu bụ eziokwu eziokwu nwere ikike eziokwu dị nsọ eziokwu na-ada gengeme eziokwu na-eme ka mmadụ pụọ n'oru nke mmehie ọ gwụla naanị ụgha dịka mkpụrụmke na-eji ike anya na-ekpuchisi mmadụ anya ka a ga-asụ n'ọba ezigbo ihe ma ngwa ngwa eziokwu batara ọ dị ka obere ọkụ iwebatara n'ụlọ itiri ndị ngwa ngwa obere ọkụ abatara ị ga-ahụ ka ihe ga-esi waa otu a ka eziokwu dị ntọala nke eziokwu bụ na ị ga-enyocha akwụkwọ nsọ gị na-ama nke mba eziokwu ọ bụ ihe Pọl nsi jaa otu obodo mma ọ na-akpọ ndị diria ya sa ndị a ka ndị nọ na tesinene ka mma n'obi n'ihi na ha na-atụgharị uche n'ihe eziri ha ịmakwa m ihe ndị eziri ha ma ọ bụ otu a esiela gị ihe ma ọ bụ nke na-anụ olu m ebe a niile m na-akpọ n'akwụkwọ nsọ gị ga-agụọ ya mara m ihe ndị a m na-ekwu ma yere akwụkwọ nsọ ma enwe n'otu olu ọbịa m ya na-akpọ ntọala nke eziokwu eziokwu na-esi akwụkwọ nsọ abịa ọ naghị adabere na nghọta nke mmadụ ọ naghị esi n'aka mmadụ abịa eziokwu na-esi n'aka chineke nghọta ya na-esikwa n'aka chineke na-abịa ma ọ bụrụ na ị chọrọ ịma eziokwu isoro m gụọ n'akwụkwọ am ndị kọret nke mbụ n'isi atọ na nke iri na otu n'ihi na ọ dịghị onye ọbụla pụrụ ịtụ ntọala ọzọ ma ọ bụghị nke atụworo nke mbụ jizọs kraịst achọrọ ka m gụghachi ebe a ọzọkwa n'ihi na ọ dịghị onye ọbụla pụrụ ịtụ ntọala ọzọ ma ọ bụghị nke atụworo nke mbụ jizọs kraịst ọ dịghị ozizi ị ga-eweta ọ dịghị okwu nke ị ga-ekwu ka ị ga-ekpuchiri eziokwu na-abụ nke ekwulekwu mbụ onye jizọs kraịst jizọs mbụ eziokwu ya na-abụ ntọala nke eziokwu na-abụ eziokwu nke ị ga-eweta ga pụọ n'oru nke mmehie onwe ntọala ọzọ ị ga-atụ onwe ozizi ọzọ ị ga-ezi na-abụ nke jizọs lee ya mere ozizi ọ bụla nke mmadụ na-ezi nke jizọs na-anọ n'etiti ya nwanne m nwoke nwanne m nwaanyị e ji na-eme ihe na ọ bụghị eziokwu ozizi ọbụla nke na-ezighị jizọs abụghị ya ozizi ọbụla nke na-ezighị nke a gbasaghị jizọs ozizi ọbụla nke na-anata jizọs na anọ n'isi ya na ọ n'etiti ya na ọ nọdụdụ ya nke abụghị eziokwu ọ bụ ya bụ hue pọl ji na-ekwu okwu n'ebe agụrụ na akwọ ndị kọrịntị nke mbụsị na onwe ntọala ọbụla ọzọ a ga-atụ na-abụ nke na-atụ uru n'ime onye jizọs kraịst na ebụ ntọala nke eziokwu ahụ anyị na-amụta si na ntọala nke eziokwu mbụ onye jizọs kraịst ọ ga-anọ n'ime gị ị ga-eji ya mee ihe ọ ga-ebi n'ime gị ị ga-anara ya nke ọma ọ bụghị naanị n'ọnụ nke a na-ekwu n'ọnụ na na jizọs dịka onye zọpụta nke onwe ọgwụwo ee nke abịa ka eji emeghe mbụ ị na-emekwa ihe onye na-ana na-achọ ị na-emekwa ihe ọ gwara ka ị na-eme ọ bụ naanị n'ọnụ ọ bụghị naanị n'ọnụ ee eh, okwu chineke mbụ ịnị ya ga-eme gịnị gị mụọ ya emụọ ngwa ngwa ị na-ana jizọs gị si nna m a na-ana gị ị na ee eh, dị ihe ị chọrọ ka m mee ya agwaghị ihe ọ chọrọ ka ime gịnị gị me gị malitekwa ime gịnị ime ya ọ bụrụ naanị na ị gị na awụli elu awụda awụli elu awụda enwere m jizọs enwere m jizọs ma a na-atụle ndụ onye nwere jizọs o yiri ka a ga-asị na ịhụọla ebe jizọs nọkwa na ịhụụ ya ka bụ otu ọnụ n'ihi na ị nwee ntọala nke gịnị nke eziokwu ndụ onye natara jizọs a na-ahụ na ya anya anaghị eji ọka ele ya a sị na ihe agba n'aka na ejighị enyo ele ya ejighị ọka ele ya jizọs nọ na ndụ mbụ ntọala nke eziokwu ọ ga-apụta n'ihi ndị nọ n'akụkụ ga-ama na jizọs nọ na ndụ gị ndị nọ n'akụkụ na-anaghị ahụ ụzọ ga-eji ihe nke jizọs nọ n'ime hụ ụzọ n'ime ndụ nke ha otu ọka ka ntọala nke eziokwu na-adị eziokwu anaghị eji aka ekpuchide ilu ọnwa dị n'eluigwe dị ka a na-atụ n'ilu na onwe ọba aka mgbazuru iji kpuchie ọnwa ọ bụ otu eziokwu dị eziokwu anaghị ekpuchide ihe mmasị sụkwara ka ime ngiri ka ime mkpọtụ n'ụwa nke a eziokwu chineke mbụ jizọs kraịst ke na-atụwara ntụwara zọpụta anyị n'ime anaghị na ya anaghị eji aka ekpuchi ya n'ihi ya aga anaghị nke ọma n'ihi gị enwe ọganihu nke ndụ n'ihi gị abụrụ onye a ga-azọpụta mgbe na nwere ntụgharị nke eziokwu mbụ jizọs n'ime ndụ gị ịgụ na ndị taịtọs isi abụọ na nke mbụ na nke asaa ebe a ka ị ga-agụta gbasara eziokwu gị gụọkwa akwụkwọ timoti nke abụọ n'isi anọ na amaokwu nke mbụ ruo nke anọ ị ga-aghọtakwa eziokwu a n'ozuzu oke ya ana m arịọ ka chineke anyị onye bi n'eluigwe nyere gị aka ka ị na-agụ eziokwu ndị a ka ị nwee ike ghọta ya nke ọma ka ọ dịrị na mma n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at com arigiria at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ Sam Okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka Chineke gọzie gị ka Chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo